ndị ọdịnala ekene ụnụ ụmụ Igbo ndị ọdịnala ekene ụnụ ndị ọdịnala ekene ụnụ taa anyị ekenekwa ya taa maam ihe dị si ihe a na-atị atị ebe a mana ka anyị na-enegodo anya mara m ihe ha ga-eme anyị ekene ụnụ taa kenekwa ụnụ ọzọ otu anyị si ekene ụnụ mgbe ọbụla anyị bụ ndị ọdịnala anyị kwere n'ihe otu kwuru anyị kwere n'ihe otu kwuru kwesịghị ike nọọ ka esi eme na ka esi eme ya n'eluigwe anyị kene eke kene orie kene afọ kene nkwụọ anyị apụtakwa n'ụbọchị taa tata bụ ụbọchị asatọ n'ọnwa ndị ọcha nke a sị na ome maka o nwere ndị na-asị na ha na-akọnfiuzu na ha because of the date so ọtị ka m kwuo maka ada ama ama ọnịcha gwara obosi anyị kenecha ụmụazị anyị ekene okenye kene egwu kene ibe kene oke kene nwunye kene unu niile ndị be anyị ịma na nwata na-amaghị ebe e nyiri ozu na-esi n'okwu abụọ etikọtago m mkpu mgbu ihe asị nsi ụwa na-agwa ndị be anyị sị ha na ọ nsogbu abụrụ maka ịkwa ịkwa mmiri ma ọ bụ ịkwa ozu ma ọ bụ ime ọgbanje ma ọ bụ ihe a na 1960 or 1970 mgbe ebidoro ịrụ tren lokomotiv ihe na-eyuzu bụ coal coal ga na-eyuzu but today anaghị even agago na crude oil fụkwa na crude oil na dịkwa gas emission about clean energy there are so many ways to skin a cat million ways to skin a cat nye gị one example now one example bụ in a state of if na that your village now ọ bụrụ na enwe ihe a na-akpọ red cross aga ụgwọ gị je rie nri ije nye gị aka adị rie nri a ọrụ adị 50 million work na small village enwe 50 million work ma ndị osisi ma ndị igwe ma ndị bicycle ma ndị injin nwanne ịnweta ha aka gị na ofu inweta ya n'ọzọ ihe a na-akpọ ya bụ mmadụ iji mind ya transform the village so ndị niile anwee problem those physical problem aka gị na ga efu akara aka gị ihe mere bụ that time nna nna anyị ha na-eme those things because enwere factory enwere ụlọ ọgwụ enwere enwere red cross so the only way to do it is personal but na ya anọgo na a stage whereby anyị kwesịrị ime those things for our people ọ agaghị ahapụzi ya in individuals ọ gaghị anọzi na individual so i create a society cover all those personal problems all those personal problems ga-adị limit ọ bụrụ about ọ bụrụ onye ka anyị na-ekwu ọdịnala new age ihe anyị bịara bụ ịcover everybody to shelter everybody with our knowledge spiritual knowledge ọ dị too big ọ dị too big more than ihe ndị mmadụ chere ọ bụghị because of na mmadụ gbara afọ ọ bụrụ na nwere spiritual knowledge no spiritual knowledge wey practices ee eh, practice ka ọ bụ bifil because your body or element ka ọ bụ so o nwere ihe ị ga-eme generate inside you ọ activate your mind olivate ye olivate your mind inwewo more awareness in physical reaction mana ndị be anyị chere ekwu ha na about ọdịnala echekwa ma nwere ihe ọzọ na-akọ ebe a no ihe anyị wetara bụ dati goal aha odosutin anyị transform ya anyị wepụ the corrupt element odos metal anyị atọ into gold because ọnwụ na ọ bụrụ ya ndị Christianity kristianiti onweghị ihe dị na kristian not there is nothing there onweghị ihe dị na kristianiti atọl atọl onwerọ mana ndị ga na-abịa na-akparị anyị na-amụ anyị amụ because of what because of what ka ndị kristianity ji anyị mụọ anyị amụ ndị kristianity all the whole evidence ha nyere about jewish na jizọs anya study channel ọ combine ịma ihe ha meziri na ha chọrọ ka a tọnụzie the christianity ntu gnostic religion gnostic ndị nọbụ n'egypt mgbe ndị ochie ndị believe na son god ndị ndị ndị Christianity ahụ that is okwe empty ha were the whole eh, Jewish eh, belief Old Testament rewrite ya degharịa ya again kpọọ ya New Testament typology typology typology enweghị ihe ọzọ bụ only typology repetition of Old Testament ọgwụgo afụ na-ejide na ha ha ama na atụ gnostic na ọwụzi Christ consciousness Christ consciousness ọ bụrụ ya ihe mere bụ na ọ bụla ndị Igbo mata the reason why this ọdịnala bịara ha ga-ama na Christianity a ga-akrosh ya down life and direct enwere ihe dị ya but ị ga-akrosh with evidence ị ga-akrocha with superior argument ọ bụla ekwu enaghị ekwute ya n'okwu because ọ bụrụ na ihe nga na na primitive stage of our ancestors which na ọngụnwa bụ the same person ị na-achọ achọ ọngụnwa na ebe a now because of na our ancestors enweghị that kind of society society of today abụrụ society of then so eh, mgbe ahụ bụ onye na nke e, onye na nke e na-ata ahụfụ mgbe ahụ ya ebu chi gị buo nke mee nka oke that time ọ na-eme anụba dị anụba dị a na-eji ebile jiri ọkụkọ chụọ àjà mee nka mee nka but now that this anyị nọzi now you need much ọ bụ ya omenanị but ihe ga emebi bụ ya ya all na-adịghị relevant chenji eto something relevant ndị na-adịghị relevant mana ndị be anyị chekwa na egwu ọdịnala ochere ga-eje buru 2000 years ego ọbịa ọ bụrụ ya ọ bụ ndị nna ahụ ya maha m ihe na-eme ndị isi ojii nchọt I don't know amaghị m ebe anyị esi agwọ ndụ ọya n'ahịa ha I don't know where to kill these people ọdịnala ya bụrụ iwu bụ na ime ọsụ in 2000 years back no no no no no no 10 years ago ị na-use different telephone today you are using a, another telephone ọ bụghị the same phone nokia onwe nokia a na-eyuzu buru ibu motorola unu echefugo na enwe motorola buru ibu a na-eyuzu before locomotive train nke ndị ochie ọ bụghị ya ka a na-eyuzu na coal echenjigo to petrol from petrol to cleaner energy with the same information every material science came from transmutation of the mind because mind and matter matter with the body ọ dịkwa na element this element is found as well na soil kwa n'ime a na ọ dịkwa ebe ahụ iwere rod rod debe iro if you keep rod outside iro mmiri mma ya for long time ọ tọọ na otu okwute again if ọ were aja so all these things will matter so ọ bụrụ about na your society bi n'ime ọhịa for 20 years million years ago ekwu about 2017 how do we refine this society e cover nonsense of 20 million years ago no e make no sense ya anyị ga target with the society our people let's target our people ọ bụghị individual because ihe mere ndị Igbo ji ata afọ bụ onye na nke nna ka chọọ mụ na ụmụ m ga-eri ka chọọ mụ na ụmụ m ga-eri at the end of the day onye ọbụla chọrọ nke echebe there is no society there is no society so um, onye na nke onye na nke ọ bụrụ na ị nọgo na na western world or Malaysia or America everywhere ifu na that onye na nke anaghị awọk onye na nke anaghị awọk because uh, n'Africa anyị nwere gọọmenti even ndị gọọmenti nọ n'afrịka all of them bụ ndị nkịtị ma gọọmenti ma onye nwa ha bụ ndị nkịtị so ihe a na-ekwu ha mara ya ha dịbi na ha adịgo ha ya in knowledge this ha kwesịrị ime ya because is nature is practical nature so ha emere ya bụ na ha mara ya so ihe ha ma pepa money their, their, their stage of awareness adịbere civilized enough ọdịbeghị well enough ọdịbere okay so ha chere the best thing bụ to accumulate a, eh, a um, paper money and 20 million police na-akpagharị n'iro ọsteji a nke aka nọ ịghọtago mana ọ dị mma ka ndị Igbo anyị mee ha antisipeti rapụ ndị nkịtị ka anyị jee na be anyị n'obodo anyị anyị eme ndị be anyị ha anọdụ ọfụma ọ dịsi ọgba nje na ihe a ihe ụnyaahụ ọ rụzie stori ọ sịgwụ si na ọgba nje adịrọ ime nwere ihe ị ga-eme ime na society ọdụ site na ihe stori ịghọtago ma nke a na ihe niile a niile jee na France ị gaghị afọ ọgbanje gaa na Spain ị gara afọ ọgbanje jee na Amerịka ị gara afọ ọgbanje ọ bụrụ na ọgba nje adịghị biko biko si everybody nwere nke ị ga-abụ ga-akpọrọ nkịta na-agagharị n'iro ọnwa gwa ojii nara ego akwụọ ya ụgwọ ọnwa gwa ojii nara ego nwa ihe ọ na-arụ anye ya ego ndị a bụ ndị eji gwọrọ ọgwụ ego ọnwa gwu ojii e na bankị pịrị ego kpọrọ nkịta na-agagharị so o nwere ihe anyị ga-eme anyị mere ndị be anyị all this personal problem we go away ọ ga-apụ mana awara those people those knowledgeable one ọ ya ka m ji akpọ ha ka anyị bịa together ndị dị knowledgeable ndị dị learned ndị dị gifted ndị dị blessed let's come together anyị bịa together then anyị eme this society all those ndị a na-ata ụfụ ndị nkịtị ya then they will become somebody through there because at the end of the day o nwere ike iwuzie in future this society anyị build na go help this mind of these people ha bụrụzie ndị ga-ete igwe care of us mgbe anyị ga-etokwe ka nka ọ bụrụkwa the same people ahụ anyị nyere aka mgbe aha ọha ga-abụkwa marakwa ndị ga-enyere anyị aka that time maka ọ bụrụ na ọ bụrụ ya otu a na ha bụrụ ndị nkịtị nwanna anyị ka nka anyị rụkwa ndị nkịtị ịnọ dị na bekee ndị ọcha na-asị gị agadi nwoke onye isi nkwọcha kedụ ụmụ gị onye isi nkwọcha kedụ onye gị onye isi nkwọcha na ala bekee gị ganọ ndị ọcha na-amụ gị amụ ndị ọcha na-amụ gị amụ onye ojii nke ọya be nne na nna ya ka ihe ọ na-eme ebe ụnụmanụ ọka na nka ịghọtago ya ka a na-ekwu ihe a na-ekwu abụrụ aba ọ bụghị maka ekwuo ma asị ihe ị na-ekwu abụghị ọdịnala ọdịnala abụghị sayensị omenala igbo enwe meditation enweghị ihe o nwere ime with ọdịnala meditation wụ nature always oh, because you don't know about spiritual science you don't know so ekwu aba meditation wụ ndị Igbo wejere ya Asia ọ ndị Igbo mere meditation introduce na ndị Igbo ịghọtago so ekwu maka akpọrọ ya meditation achụrụ ya n'oyibo ọ bụrụ ya meditation wụ only <laughs> way isi always spiritual practices but in yourself ọ bụrụ maka asị na ga-akụziri ndị be anyị dị interested to learn how to meditate akụziri ha ọ bụrụzie na omenala ma ọdịnala no ihe a wee personal something is a personal private something if you want it because ọ bụ onye ọbụla chọrọ spiritual knowledge egbe ndị chọrọ spiritual practices to develop their awareness ịghọtago is a different thing onwere onye si gị na meditation abụ omenala ndị ya bụ ndị nkịtị ka ya na akụ kedu ihe ịgbawa omenala ka ihe ịgbawa ọdịnala omenala wụ sayensị ọdịnala ka esi ebi ndụ ndụ gị ọ na-amaka anyị nwere nwe ihe anyị nwere n'ala Igbo a na-egwu ka ga-esi wee nwee ụlọ ọgwụ nwee ọkụ nwee ụzọ nwee factories and everything na-akọrọ m nonsense ke omenanị ka nka kedu omenanị ka ka ka inwe ụlọ ọgwụ mma ala Igbo onye ụdị ohi ọbụla ọsọkwa ya bụrụ abịa ala Igbo gwọ ya agaghị ebu eje obodo oyibo ke ụdị omenanị ka ya nwee solar energy ala Igbo ke ụdị omenanị ka ya e? nwee ozigbo ụzọ ya bụrụzie na korota adịghị ya ke omenanị ka ya anyị nwere kọnkriti na be anyị anyị gurie kọnkriti were ewe ọkọrọta enwere ihe ọzọ dị anyị eyuzuo dosbin gwere ewe wekọrọta enwe ihe ọzọ dị enwere omenanị ka nke ahụ agbagha m ihe a na-akọ so iwu owu nwere omenanị nke dị ka ndụ so ihe a na-ekwu ndị be anyị biko anyị macha anyị ma igbo histrị anyị ma ya very very well mana ọ bụrụ ya ka ihe anyị na-ekwu bụ how do we come out of this mess ọ ihe na-ekwu ọ bụghị how do we stay in the mess we are already in the mess anyị nọ na the mess already so how do we elevate from this mess oya oh, ya bụ ihe ọdịnala anyị na-ekwu maka ya so na-ekwuzina na ọhụhụ oh, oh, no we know anyị macha anyị macha about odigbo because before anyị ekwuba omenala na ọdịnala anyị we know it anyị manya ọfụma ọfụma we have studied it very well very very well even know beyond beyond 1900 because ndị ụnụ mawụ nke ndị british 1900 anyị ma beyond 1900 we know it so that's why isi oke. okay ka anyị jee na before nke ndị eliza anyị ejego ebe ahụ anyị afụ the two set of the eh, ordinary fu nke ndị haya one fu nke ndị lower one anyị ama na nke ndị haya one will give us a better thing anyị chọrọ anyị ewere higher one because ị gaghị compare higher and lower anyị ewere haya one oke higher one na 24th century how do we eh, eh, cover all those oh, ndị ndị ihe na-esiri ike ma ndị ndị ndị ndị mmụọ ha na-esighị ike ịmanwụ ihe ha ga-eme how do we develop their mind up to standard ka ha nwee ike iji aka ha sọvụrụ nwa problem ha ka ha ghara na ejizi na nke ndị na-agba afọ na nke ndị ya ha ejiri aka ha bikọs ngwa na nwoge bụ mmụọ ị na-agba afa pụta ịmarọ onye na-ama ha arụzi onwe ndị na-ememoto ha mebie ja ka ha dozie enwe ndị na-eme na be ha na ya dị ha the never call kapịnta ha anaghị akpọ kapịnta n'ụwa ihe mebie na moto ya ọrụwa ihe mebie na be ya dozie ya there ara many people who do so gba bikọs na ịmarọ onye na-amarọ onye onye ọ bụ onye na-amarọ chi ya onye na-achọ chi ọzọ onye ma ya anaghị achọ chi ọzọ onye ma onye ọ bụ anaghị achọ ime achịghị ihe achọ onye ọzọ mnwa na onwe moto mmebi ahụhụ mekaniki nji ebe ahụ ekpughe emie ọ bụrụ nke nne enweghị tus nje na nke nne mekaniki ebe ahụ o nwere mekaniki na ala bekee mekaniki ndị ofri mekaniki ịbịa dị enye gị tus ịkwụọ ụgwọ e, rent gị for some minutes or awa hour ichenjire nwegh gị oyili chenji ebe ahụ nye ha pesentaji ha na idiri gbụwara onwe gị mana enwe ndị ndị lezi pepl ga-abịa o buru ditin bunye demand ịghọtago demand anarịa 2000 euro or 200 e, euro merie nonsen chenji erie ordinary oil ordinary oil ọnarị ya 400 euro or 300 chenji erie oil ghọtara so the same thing na-emekwe eh, ọ oh, bụrụ na ị develop your mind up to standard ị gaghị enid those people oles ma arụ adịrọ gị ama na ezigbo arụ adịrọ gị na onye arụ adịrị ya ọ dịrị oke and ị na-eri ezigbo nri ị prevent so many diseases o nwere ike ahụ nwere ike ịya gị but onye ha adịzi common ahụ nwere ike ịya gị onye ha adịzi common onye ka m na-agwa ụnụ mgbe ndị nna nna anyị ogwugwo isi na akọchara enwere isi nwa ha jikọ ya ekwugo m ya ebe ọ dị time enwere isi nwa ha jikọcha odozi ukwu isi ha bikos ukwu isi ahụ chọọ ama ka a ụnụ ama afa ka a ụnụ bikos ị na-eri datin ị gaghị aya ọya mana ụnụ egbutusi gị eriri anụ ezi jewara anụ ezi adịrọ mma kịta na ihe ndị igbo jizi enwe ego na abụ ọ na-azụ ezi ọ na-azụ ezi ezi abụrụ ezigbo anụ mana ndị igbo igwe ha na ọbụghị otu want to mek money ya ka nna gwụkwọ ụnụ the same na-agwa ụnụ n'ime ọdịnala e nwere ndị nwere this knowledge but nke ha nwere knowledge nonsense small one ha marry the higher one self because the only only way you can transmute a gold is by removing the element corrupt element that is your mind the only way you can get more knowledge inside your mind is removing the corrupt mind what is the corrupt mind nke ahụ iji achụ ego nke ahụ iji enwe onye nkwu nke ahụ iji odozu iwepụ ha the corrupt mind onwe practice ị ga na-eme as human being ọ na-generate hada breed this hada breed gana transmute na transform your mind but ndị ndị be anyị bikos na ihe ama bụ onye a na-ekwu okwu a ahụ tikwere iko ahụ a na-akpa ya ya kpọ bikos na ọ chọrọ pepa moni onwere pepa moni sị gị na a na-achọ ya ọsọ na vileji na onwe ndị na-achọ ya bikos onwere pepa moni nwanna ọ bụrụ otu ahụ chukwu mere anyị ebere na dịsi ọdịnala anyị na-eme na wuchi na anyị nwabụrụ chukwu anyị ebere onwe anyị ebere anyị mechaa ihe ọdịnala anụ ga-afụrụ chenjis yu wisi chenji ịnụ na Thailand enyeghị gị ọrụ ibe na ala Igbo chọọ ọrụ na-arụ biri na vileji unu nwanne ifu na ikodo complain na ifu na ihe ahụ ị na-ekwu bụ jos ya making your mind up ibiri na village unu na-arụ ọrụ n'akụkụ ebe ahụ ifu na nsogbu ga-ana ọ bụrụ na ị nweghị ọrụ ijee na na red cross nara nnirie inweghị ụlọ nara kaadị jee one place the government to do this thing I can swear I need the government ego niile ụnụ na atụkwasị na movement ụnụ na-eme this money ga-eme ihe niile move over this money ụnụ na-atụfusi everywhere ọ ga-eme ihe niile ama over we don't need a government to do it ndị Kanada o nwere ndị na Kanada e nwere ụmụ nwaanyị kara nka na Kanada old women ha dị 150 ma ihe ha mere ha gaa na one village na one village nwa na Kanada. goran ebe ahụ biridie <laughs> goran biridie Dc village after some years ndị mmadụ eje ebe ahụ na-egoro na-ebiri ndị a jọsụrụ pụọ si aka na agwụ na ihe ọbụla anyị ga-eme asị ọdịnala na vileji anyị ndị a ga-achọ anyị wee bịa as long as na anyị ma ihe anyị na-eme anyị tell you the fastest atom create the fastest vortex and that is it enwere ụzọ ọzọ create a decent society ifu na all those things unu na-ekwu o nwere ihe ọ bụ because na mmụọ a sị na mba ọgbanje na ọ bụrụ na emeghe nke a ma nwụọ nna nwanne nwa jekwuru ha ebe ahụ ka ihe dị ndụ eme nke a mmadụ dị ọwụ ndụ nwa njekwuru ha dị na ka ihe mmadụ dị ndụ ọ bụrụ iwu bụ na ị ga-amụrịrị nwa is not by force o nwere ukwu isi a na-akọ ọ naghị amị mkpụrụ ọ ka nkụ ị nwere ike ịkọ oroma ọ mịrọ e nwere oroma na-amị mkpụrụ so ọ bụrụ na ị mụrọ nwa ịgara ete eke ka asị na onwe gbachiri gị afọ onwe ha gbachiri gị afọ o nwere onye a ga-amụ ọgaghị enwe anya nwe onye a ga-amụ ọgaghị enwe akpa nwa it's normal something dị wrong na the system mgbe ọ na-afọm so something dị wrong mgbe ọ na-afọm o nwee so ọ bụrụ na nwere ike onye na-achụ gị ma ọ bụ no the life ị na-ebi and the death is the same thing ọ because of onye ka na-agwa ụlọ anyị create a society na-educate people normally all those things ha ga-ama ya but because anyị nwere system that they educate people enwere system na-eme ndị Igbo educate n'ụwa there is none gwa m ma enwere system na-educate an Igbo person about life onye a amara about life kedu ikwe ihe ọ na-ekwu about life if you don't know about life itself kedu ikwe ihe ị na-ekwu about life you don't know about life ka ihe na-akọzikwa kee ka isi mara ajụgo m ndị mmadụ si ya kedu ka ị ga-esi wee transfer this thing from one place to another ọ gaghị enyenwu m the answer then what is the base of that Get the base ị nwere base because ọ bụrụ na ị nwere base show me because e nwere machine na there is a machine scientific proof nwere ike capture ghost there enwere machine na na capture ghost because your body your element of your body once ọ the complete ọ ma attract ghost so ihe m nidiri ime bụ nchọwa element nweta nwe element combine like human because na your body enwere some particular element na attract ghost once of form ha ghost attract nweta nwa that particular element dị equivalent to that eh, vibration ọ ga-eme attract ghost ihe m nidiri nwere ya rụọ machine nweta ghost nchọzi ibufe ghost from where to where i know how to transfer it ọ bụghị by imagination or by practical steps so echi develop echi develop your spiritual mind you can develop it through a practical step pọtọ ọ ka a na-ekwu ihe a ekwu how do you build our society because this knowledge kwa how we stress ourselves ọkwa through the heating through the casination of our own mind ka anyị jikọ nwetakwa information all through stress ịgotago because life bụ ọ bụ ọkụ mmụọ ka life bụ all heating ị na heat element ọ na-echenji o na-transform ị na-ehitie na suppress ye mee ka eshon enweghị oxygen and gas na-abatara ya ọ transform automatically o change. because if you follow nature ị mara how cold koolu a na-eyi uzu eyi uzu ka koolu si wee eh, fọmụọ ị na ọ dị same process nechọch wee tọnụkwa metal tọnụọ koolu tọnụọ dostins ọkwa dị same process ka nkụwa ga-ejikwe tọnụkwa your mind then you become something higher and higher and higher how do we build this society so that our people get benefit from this knowledge because anaghị ekwutie n'okwu practically you must do it practically institute and institution a na-akpọ educational system ị need ọzọ ịgazi gazi akwụkwọ na nke ndị nkịtị ijegodo ebi isi na nke ndị ọdịnala ewuru mmadụ iji echiche ebi isi ebi isi ebi isi a na-akpọ ebi isi mgbe ndị ochie ebi isi 1 2 3 3 years na nke ndị ọdịnala nwanne ịpụta ịrụọ plan with the information better than those ones e nyere gị ebe ahụ better than that in your own language na n'asụsụ Igbo n'ọdịnala because ihe anyị chọrọ ka anyị nye gị the information for you to create because ihe anyị na giving you we will do it for you because your brain ka na-ahụ ọkụ ọgwụkwa nke ndị aka nke ndị mere ochie ana m ekwu ụmụazị ụmụazị bụrụ ha karị oke enye ha dị infọmeshọn ha aghọọ mmadụ o benefit ya bikos ọrụ dị moto ọkwa mmụọ ga-emekwa dị moto ya enjoy ọrụ plen aga m emekwa ya enjoy ọrụ ụgbọ mmiri aga m emekwa ya enjoy so ọ ka mma ka nye ha dị infọmeshọn for them to do so onye maka anyị bịara ebe ụmụnne m ọ bụ onweghị onye bịara ebe a sị unu eme na eme na eme onweghị onye si unu eme mana ihe anyị na-egwu how do we stop using coal to use um, um, um, renewable energy you ghọtara because coal nwere carbon emission uh, petrol which is a, um, um, crude oil nwere carbon emission so o nwere so many ways to generate electricity na-abụrụ only through this and this you so mgbe ndị ọcha bịara n'afrịka len the spiritual practices anyị na-eme transform ya into practical science ọkwa the same information ụmụnne m that is nothing hidden under the sun there is nothing hidden under the sun agwara m na anyị ga-awụ ndị christianity na anị bikos ọha nwa at the first place bikos ọ bụrụ na unu so usoro dị n'ụlọ ha by na transform go through that the same information you transform mana ndị abịa wepụ gị sizie gị na christianity we wetara gị best and best ị hapụzie the akọt of the omenala akọtụrụ ya off now isorozie ndị christianity now iluzu one data ụzọ ahụ isi abịa ime isi na-eti ụzọ na jebe jebe adịghị mana mana adịghị mefu na kristianity wụzi wụzi naanị ka a wụrụ ụlọ ebe ndị nkịtị ha mere anyị pọpị na jebe jebe adịghị mana mana adịghị mma because ị na-ejechi ya azụ maazị ụzọ ebe isipụta ị na-ana azụ maazị ụzọ ị na-eje eji maazị ụzọ enwezighị ebe ị na-eje middle of nowhere you got so but how do we bring our because ihe ahụ pathetic ọ dị pain how do we bring our ndị ndị be anyị na ndị ụkachara isi na mere pọpe how do we get them because ọsọ wụ ndị be whether you like it or not ị gaghị hapụ aka ha naanị mana ị ga-akpọrọ hos to river mana ị gaghị afford hos to drink water but at least ị ga-epresentịrị ha something reasonable si na nwanne m emere gị pọpị anyị nyere gị ọfa nekwa ọfa nekwa ọfa anyị nyere gị ọfa ndị ọdịnala ndị Igbo anyị kpọrọ ọdịnala maka na nke anyị ọ bụrụ na e nwere afọ ọzọ anyị kara ịbanye enwere afọ ọzọ ọdịnala Igbo anyị ka ji kpọọ ya ọdịnala Igbo ọ bụrụ ife ihe apịrị apị ma ọ bụ nka no ọ bụ ihe dị naanị anyị sayensị dị na-anị anyị anyị ga-eji rụọ ekwivalent to ndị China ruo efegwu ekwivalent to ndị Amerịka ruo ekwivalent to ndị Europe ọ ihe a na-ekwu maka ya ọ bụrụ about personal something no ọ bụrụ about no so maka ndị ụka na-ekwu ekwu ndị ụka unu ga-esi wee benefit na ihe a mana ihe a chọrọ bụ na agwa ofu onye fụrụ na aghọ eke pụtana mana ịchọkwa iji jebe nwere ejighị aka maka okwu a na-ezi ozi ọma na-ezi ndekwe n'ife otu ndekwe n'ọdịnala ndị ikwu otu kwuru oyi ha na-ezi ozi maka ya mana at least eme enye ka o mere ibi obi adị ya mma ebe ahụ unu nọ ndị a mere ụnụ pọpị maka ije gụọ ije gụọ Daniel 17:28 ị ga-afụ ya ịgụkwa luk 27 to 59 28 to 20 all those things kwuchara everything ya. how dem take this thing from old testament because ịgụọ ya ịgụọ ya ịgụọ old testament the same thing ihe e mere echenjie abịa echenjie enwere ike asị gị na moses nọ na wilderness for 40 years apụta asị gị na jesus was tempted for 40 days or asị gị na jesus was fasting fasting and wilderness in, <laughs> in allegory wilderness for fasting moses nọ na wilderness for 40 years jesus nọ na mere fasting for 40 days na weda so asị gị herod and pharaoh pharaoh akọcha je go and read history of pharaoh and read history of herod the same thing asị na bible wụ typology typo go and do the um, etymology of typo or typology ka ihe typology typology wụ the ancient hebraic method of writing history the same the same way ha si eme history mgbe ndị ochie na-akpọ typology ya ka ndị ndị Rome were because na ha meriri ndị Jew n'agha were tiwazie Jerusalem bru the whole book of Hebrew book Jewish eh, book na na Rome jedobe ebe ahụ kpọrọ ofu onye n'ime ha nke nke e nwere nke eme capture a na-akpọ Josephus ba Matias kpọrọ the wee jee jebe aha the man ebitere ndị Jew because ekwere ya nkwa na ọ bụrụ na ọ gwa ha information about Jewish history um, hidden um, text na a ga-ahapụ ya this man wee gbuwara ha ahịa everything about Jewish Messiah how they are waiting for Messiah to rescue them from Roman Empire this is how they gave them Jesus as Messiah o oh, Messiah bụ the Jesus bụ Greek word ebe a nke o bidoro Zeus ebe a nke o bidoro savior before e change yet to Jesus ọ savior ka o bidoro Christ wụ Messiah this thing will common knowledge but because of na ndị be nwere superior argument to present because ịdịrọchọ ihe ị na-ekwu ịdịrọchọ ọ bụrụ na ịdị chọ how do you igbucha ụka how do you transfer this spirit from one place to another how do you use this spirit to cure ihe ị chọrọ ime ọ bụghị igbu ewu the problem ọ because you cannot lay this thing mmadụ jụọ gị gaghị aza nwunye so ị nweghị ike iwu wu Christianity with empty argument ị ga-eme ekiriri sure na ị na-egbu ọụka yes kedu ebe mmụọ ụka ga-eje ma ọ bụ na mgbucha ya how do I transfer mmụọ ọkụka to mmụọ onye a chọrọ ịgwọ agwọ how do I cure this person with this invisible force a ga-ajụ gị ya na Christianity life and direct but ị gaghị aza nwunye ịghọta ị gaghị asị mmadụ jos uh, uh, out of uh, imagination or superstition all of that ọ bụrụ no ọ bụrụ nna nna gị ha na-eme ha maka ha si ebe ịjụọ nna nna gị dịstịrị ọgwa gị but ị ya ị nwere the knowledge nna nna gị ha merie ma the knowledge why they do it and how they do it but onye a process is a growth is a man is a growth of human human is growing the soul is growing abroad because of na yesterday was dark today sun shine after darkness sun shine so always process of life growth so your, your father used that method because there is no other method kita na enweziri so many ways to skin a cat but you stuck in the past because e is too lazy to study ịdị too lazy to study nature that's ọkwa the same thing na-eme ndị be anyị na for example onye be anyị ga-apụta na ọ bụrụ injinia ọ bụrụ sayentist ọ bụrụ astrologist ọ bụrụ ọ bụrụ ọ bụrụ even software injinia ọ nara eme ọ gaa ala bekee ruo na ala bekee ruo ebe ahụ o nweghị basic knowledge of this ala bekee foreign land ọ bịara o ọkpọ ọgọ sị gị ihe obi n'otu iri aka ọ naghị aga aga i nwere knowledge of these people ị maghadị asụ asụsụ ha sef kedu ihe mere gị iji fil na ị ga-emewe ọfụma hie mebie o nwere onye ofe onye n'ime mere wantu 2 kpata ego onwe ọbụla nwere ebe ọ dịrị ya nwanne so onwe ihe dị ka ịvụrụ ọdevụ no ọde ọrọ gị ịfụrụ ya ọ bụrụ ebe a nke ọ dịrị gị so iteki na eso special as long as na ị nwere ndụ na ndụ dị na ị nwere ndụ nwanne onye dị ndụ na-afụ ihe ọma because na ọ dịrị ss n'ebe anyị si pụta ụwa ọ bụrụ na anyị mere awa land ss ọ dị ss nwanne ị gaghị afụ ihe ị na-ekwu ị gaghị ekwu ya onwe onye si na badlọkụ adịghị ọmọchi no anyị ga a na-eme badlọkụ mmena chi ọjọọ a na-eme mmena gaa na england isi afrịka bịa na england ikwuo na iriri adụrụ na akwụkwọ ụgwọ every month <laughs> ifu na emena na chi ọjọọ iri adụrụ a na-akwụkwọ ụgwọ chi ọjọọ a na-ana so anyị mee ihe nyafụ nyafụ n'ala Igbo nwanne chi ọjọọ na ana ana mana ndị be bụ ndị nkịtị nwanne ijiri ego nna gị ejighi ego ị gaghị skuulu ịwa onye nkịtị na ịhụ ya so ana m achọ ka unu mara ka unu jiri ya ya ndị mmadụ ga-asị bidonu bidonu bidonu were okwu ụtọ nke na-aba n'isi bụkwa ndị ị hụrụ n'anya na ịhụka ha n'anya site na igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com ma ọ bụ n'emume valentine o ma ọ bụ n'ekeresimesi o ụbọchị ndị nne ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ ọlaobi.com nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ị hụrụ n'anya na ịhụka ya n'anya site na ya asụsụ nke ịhụnanya ee ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke eji asụsụ Igbo dee ya na aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke ee e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga-adịghị obi mma mana ikpe onye bụ onye oge mma n'obi anyị mana ọ bụghị onye ọbụla nwere iru ụtọ anyị mana ọ bụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike isite na www.olaobi.com gwa onye ọ hụrụ n'anya na ọhụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.olaobi.com taa ka ị gwa onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi gmail.com. nwanne ndị ọdịnala abụghị bidon bidon mba a na-eji waya eme ihe ị na-ehi ise a n'anya ọwụwa ka anọ ihe a ihe ọ bụla ndị ọdịnala na-eme tọrọfụ scientific study after study eme ya analysis nweta result before implementing any fadin before implementing anything study after study analysis after analysis enwee mezie okwu practical implementation owekwa m na-abido nnụ kekposi ga-ebido ihe nwa mba ihe abụrụ akụkọ ndị gbomgbomgbom mba ihe anyị bịara ime anyị mechaa akpụ anyị n'ala Igbo ihe anyị bịara bikos anyị abịara anyị abịara ịchọ ego ihe anyị bịara bụ anyị mechaa n'ala Igbo ka ọ ga-adị ụmụ unu tote a na-asị nna nwanne enwekwere ndị bịara mgbe mbụ ha bụ ndị ọdịnala ọkwa ha mere ana Igbo ji wee dị ụtọ a because anaghị ekwuchi n'okwu ji kwa ikwuo n'okwu n'ụwa na onweghị ebe ọ na-eme <laughs> onweghị onye wu second class citizen n'ụwa ihe ahụ leta magic because as you speak abrakata abra once you say it it happen to you once you agree inside your mind omebe exist ya na akpa leta magic so esi na ewu second class citizen na na Nigeria iburugo ozugbo ahụ ikwuru ya ozugbo leta majik ọ bụrụ iburugo ya and obere oge ibido mebe ya na omume as a second class citizen ma Germany o ma Europe ma America planet earth we ofu ka ọ dị ọdịrị bụ so hapụ ihe dc political boundaries e divided because ha ji ngwa ọgụ The half amination. mgbe ndị juu ndị rom meriri ndị juu nara ha anị ha gbuo ha ịma ndị juu mere ndị juu naba rụba sayensị mebe sayensị megide sayensị o ontiri ha agbagote metụ ha aka na metụ fa aka ka a gwụọ gị ịba ụta ka onye ma ihe si eme omume na-aba aja jemebe onwe mgbe ị ga-eme iruo ụhụ mmadụ ya agwa gị so ụta ka esi eme n'ụwa ka esi eme ya igwe anaghị akọta ya n'akụkọ ebe a bụ ụwa bụ ikeketa orie this is a place of calcination calcination ihe agba ọkụ mmụọ ebe a na-ehi ite elementi until ọtọ na otu gold dịtisi ya ebe a n'ụwa et ikeketa ori ya so ọ bụrụ na enweghị ihe filiri laikiri ma ka ị ga-esi ewere ya nwanne ikwesịrị ịma ihe ị ga-eme mmadụ nara gị ihe gị ị kwesịrị ịma ihe ị ga-eme onye nọkọta anyị na-ebe akwa na-ayọ nọnsensị onye na onye na-agwa gị okwu gbaka ya amadị sef na gbaka ya emeghị nke ka nke mgbe ahụ ị na-ebe akwa ka a ga-eme bikọ amagọ na ị dị powerless so ọ dị process of life nwanne ọ datin ga-agwọ gị ịba mee gị mara ihe datin ga-agwọ gị ịba mee gị ichebe uche ọfụma so ọ wụ the process of castination ọya ka anọ so ụnụ atụzi n'egwu obi amapụ na ụnụ ndị ọdịnala bịara ịpatara ụnụ ihe afafụrụ apafụ onye ụka ọbụla gwa gị na ndị omenala bụ ịka nju ibi na onye igbo si na omenala enweghị ka nzu gwụ ya aka n'anya nwanne iche ịka nzu ịka nzu onye ji gị aka anyị bịara ịrụ plenụ mana ị na-eje ndị ọcha ka ha rụọrọ gị plenụ ndị ọdịnala bịara plen sị ọbụghị ọdịnala <laughs> ọ dị n'elu mba anyị ga-arụ plen mana ọ dị n'elu nsogbu adọrọ plen nke anyị agaghị akpọzi ọdịnelu ọdịnelu na maka akwụrụ m na ọdịnala ka anyị rụọ sayensị asị mba ọdịnala enweghị ihe nwere ike wụta sayensị o nwere nke bịara na fesbuk ụjọ atụghị ya ọ dere m bịa what does ọdịnala has to do with meditation meditation <laughs> nsị a nwanne ị bịara ịjụ m ajụjụ ka ị bịara ịgba nkweri ọkọba nọnsensị ọ bụrụ na e nwere ihe na Facebook jụọ m na-akọwara m gị meditation bụ anyị nwa found ya hapụ na ndị Buda na-eyi uzu ya meditation bụ normal thing enwe ihe onwere with religion nothing to do with religion so ọ bụrụ na akụziere gị how do you elevate your soul ọ bụ ajọ ihe tamụ na ndị isi ojii ndị bụ ndị Igbo the worst oh if you generate nonsense you become nonsense condition gị na Nigeria ọ because of the nonsense you generate onwere nwere ife ọzọ don't blame anybody you generate nonsense because your society is a reflection of your emotion that is who you are the igbo land so na the worst in nigeria so na the worst so n'ugwu hausa i nwere ike n'ebe ahụ agaghị ezugo ochi ma ha ma poverty ha ma ha ma poverty ha agaghị ezugo ochi so ọ na ikpuru isi ịfụgodo afọ ịga na ha anụ ihe n'ala igbo so ọ bụ reflection of your emotion ekwensu a na-afụ anya mmadụ chukwu na-afụ anya wụ mmadụ ọkwa mmadụ ga-edozi na igbo ọkwa mmadụ ga-emebi na igbo so hapụnụ invisible ekwensu na invisible chukwu ka anyị menyere onwe anyị aka let us do it according to according to nature nwere otu ọzọ so ka hapụ ị na-eke ị na-eche ebe ọzọ na-achọ ihe dị n'elu ihe dị n'uke enu dị n'uke anị mana before before mara amara na this psychological problem ị nwere bụ ndị ụka mere gị eh? because ị mara omenala at the first place so ọbụrụ omenala enweghị ihe o mere gị because nna gị nwụrụ gị n'ụka so any damage of your brain today blame ndị ụka blame ndị ụka na ọha nwa bụ onye destroy your brain because omenala imerie amụrụ gị na omenala amụrụ gị n'ụka most of you amụrụ ụnụ n'ụka most of you 98 percent of ndị Igbo amụrụ ha n'ụka so who is the problem? who is the problem onye ọcha amụrụ ya na nature ha anaghị ekwu about religion even na school ha religion dey eprobit ya religion na school ha so nwatakịrị na na 5 years ọ nọ na nwa obere nwa o chebeghị ihe ọ ga-arụ ma o too ọ bụrụ oge ọrụ ofu ihe ma ope pee mpe otu ụta na-eje esoro akara aka ya o jee na skuul nwe ihe ọ na-emeta ọfụma onye nkụzi akpọ mma ya si ya na nwatakịrị ada ihe ọ na-emeta ọfụma site ihe na this kind of school na akara aka ya ife ụka esi wee plan obodo a ihe ọ bụla ị na-eme tinye gị towards nke ụnụ wee na-apịa tenisi a ga-etinye gị na tenisi mma ụnụ were aka ntị mmụọ agha ọjụọ gị ma isie na akpụ ịgba na mmiri na-eji pịa tenisi onwe gị ị na-abụ ọrọ sị gị gbagbuko onwe gị ịgbaji okwu gonye onye ya kpọgh eje ụlọ ọgwụ nke ji eje eche kuo mmiri nwoke m ichuo onye mmiri ma ihe na-akọ ejide akara aka mebisie otozi ọ kpataghị ego onwe ihe ọ dị mma ya asị na ndị mmiri achọba ya ndị mmadụ achọba ya nke nwa achọba ya ka ọ ihe ya akọ biko nụ ọdịnala ga-ekpochapụrụ anyị ihe ọjọọ kpochapụ mechapụ anyị ihere n'anya hapụ afọ ọzọ afọ bekee adịrọ mma ndị bekee so eme ụnụ bikos ha ji ụka na-arụ ụnụ arụrụ man jiri ma politikal pawa maka ha nwere ases to ilesi ngwa ọgụ onye afrịka ọbụla na-azụ ngwa ọgụ ịmara nwere negotieshon ha na-eme ha na-eme negotieshon how do ka ka ga-esi ejide ndị be ha n'ọrụ jide every country not divide them ịchọ ka elesi gị ngwa ọgụ ị gaghị adivid ya you not accept division ndị ahụ ekwere elesi ha ngwa ọgụ so ndị mere ekweghị ka afrịka ọwụ ndị west ndị na-esi ngwa ọgụ ta afrịkan pepụl ọnya ka ntị gwụ na anyị ga eje ruo dozie obodo anyị hapụ ndị a maka ijebe ebe ha na-eje ọ gaghị enwe isi maka enwere ndị nwere ndị ndị mpa ha ndị mpa ha ndị shel na ndị otu ha ndị agha ji ndị agha ji obodo ọbụghị ndị nkịtị ndị ahụ ndị nkịtị nọ n'afrịka a na-agbara ndị abụọ odibo so ka mma ka anyị ego dan foundation ịghọtago si ebe a wee mere na abịa si wee mere na abịa ibu wet lifta ị ga edebe ukwu gị naanị bikọ idewe ukwu gị naanị ọgbajie gị ukwu ị ga-edebe ukwu gị naanị wee bendị ya ebendị ya wee dogote ya ọ bụrụ na ị mere otu ahụ nwanne ukwu gị ukwu ayọ gị ị onye ukwu gbara agba ịghọtara so ụmụnne biko onwere ọ dịghị otu ndị a na-ekwu o ibu <laughs> mana ọ na-eme ekwu okwu maka ụnụ aghọta ihe a na-akọ ọ dị unu ka ọwa mmiri onye ka ọ ga-anọ mba ma ọ dị unu ka ihe adịzighị anyị na-ekwu ọ dịkwa pọsịbụl n'obodo ahụ naijiria nwanne mana mgbe ha anyị na-eje skuul enwere ndị na-eme ekwu okwu exam ruo na ọmasị ka a gara nwere ndị na-ama windo ha ha abịadị klaasị sef enwere ndị na-eme ebuteriri maasị ahụ ozugbo ozugbo aha ị ka na-ata bik ọ dịcha na paasị ya akwụkwọ ya na-apụ bikos na ịmara maasị ịkwute na exam maasị bụ taịma ivin ibu merespo gị daa so mana anyị ma na-ekwu ya anyị ma ihe anyị ji ekwu maka anyị ma anyị maka ọ dịara anyị na ọ dịrọ tu mọch for mana ngụwa na onwe gị nwere ike ọ dịrị gị ọ dị difficult fọ you ọkwa the same thing life is a story life is a journey life is a process life is a teacher life bụ everything but ị ga-amarịrị ebe i si abịa wee mara ebe ị na-eje you must know ịmara ebe i si bụ ịmara ebe ị na-eje ị ga-amarịrị ndị ikwu nne gị mara ihe ha na-eme mara ihe ha na-asọ mara ebe ha na-eje mara ka esi eje mara ka esi ana mara ikwu nna gị mara ebe unu si mara ihe unu na-eri mara ihe unu na-eme iwezesi oke ebe a ka m nọ how do I transform this to this because ịchọkwa anything ọ bụla chọrọ ime ịchịkwa iji em um, coal anyakwan lokomotiv ị ga-abịakwanụ papụta ha niile ịgọtago ị ga-ewetagodo ọkụ ị ga-eweta koolu ị ga-ehit koolu ehit nwanne wetanụ boilan wetachana everything ị ga-eji wee hit nien before igwube n'okwu na tren gị biko somtin must hit the propeller na something must hit the piston ọ ga-eji na-emove nụ so ị ga-amagode kịta na ị ga-amagode ebe isi abịa marazi how do you transform this to this ị gaghị anọkọta mee transformation atụ. mba na ị ga-eweta the whole particulars and element ị needre to for transformation yes of course devil bụ mmadụ nkịtị onye na-amara ife onye na-amara ife ya bụ devil the evil the evil somebody who devaluate human life how do you devaluate human life lack of consciousness lack of awareness so devil bụ onye isi adịrọ mma ọkwa onye ara onye ara abụghị devil mmadụ onye isi dị mma mana ọ nwere ọdịrọ ọmara ihe a na-akọ okoko ignorance ignorance person dị dangerous dịka na-ekwu ọsị gị ejikwesị ya ndị chọọchị ji wee si ya nọ gị na-ata ya ozu ogbuo gị ma o nwere ike nwanne ya kpata ego anya ukwu ogbuo ya ignorant ego oje oshi jezuo ego mmadụ nwanne ụkwụ na aka ojiri gị ụkwụ na aka ojiri gị iji eji egbe na mmadụ ego ya jee je chụọ e, go and walk jee ka ihe eji ahịa ego ahụ eme ka ihe ị ga-eji dị eme ị ga-arụ ụlọ na village gbaa nnukwu moto look at your life ọgwụ na biko sị nwoke bụrụ ihe ọzọ apart from this big house and moto kedu ihe dị problem ịghọtara so ndị be anyị ndị Igbo ụnụ atụzi n'egwu mana achọghị m ka ụnụ na-akpazi aghara achọghị m ka ụnụ na-akpa aghara anị be anyị na-eje ịdị mma anyị je ka ịdị mma mana <laughs> ka anyị ga-esikwa adị mma bụ na anyị ga-aghọtakwa ihe ndị ọdịnala na-ekwu nwee nchekwube nwee hopu nwee faith and be charitable because nwanne mkpụrụ onye kọrọ ka ọ na-agụ what you give is what you will get nature need the balance ihe ịkụrụ ka ị ga-aghọrọ ịkọ oroma ịghọrọ oroma sọ ka mma na unu ji nwayọ jiri nnọọ nwayọ sọpọt ọ na ihe ndị ọdịnala ya ọ bụrụ ihe ndị freedom fighting no onye ọbụla nọ n'ụwa chọrọ freedom but all process ị nwere process. Ok, ga-esi but beware of letter magic n'ime obi gị ị ga-adị free ọ bụrụ na ị draw free inside your mind your body will not be free so free your mind and free your body no condition in this life is permanent no condition is permanent never ever so you work what was of changing anything n'ụwa you must change it if you work towards of changing anything in this life that thing must be changed because ya na transmutation you can transform that thing but uh, did you have necessary things you need reach well? because ị chọrọ ịrụ ọrụ if you want to go farm ị ga-aji na mma ị ga-eji achụtụ ahịfịa na jiri ọgụ ị ga-eji akọ ihe inwezie ego inwee traktọ ịfụ ya enwere ndị na-eji mma aka ugbo nwee ndị na-eji traktọ aka ugbo mana ị na traktọ karịrị mma so asị ndị igbo situation anyị today anyị nidere traktọ ọbụghị mma traktọ ka anyị nidere iji wee ka ugbo ọbụghị mma so enweghị ha nke taa agaghị m akọ ihe m ji wee bebado ebe a bịba taata bụ na ọ maka onwe onye dere nọnsensị na fesbuk na meditation na ọdịnala ama m na enwere ndị n'ime ha enwere ha because anyị na-afụ na ife afụ na nzuzo anyị know them ebe ha nọ ndị na-asị let them ka ha bịa ka anyị fụ na ọkwa na ala Igbo nka nka ndị ahụ ndị na-ekpe ekpere ka ha dị ka ha dị ndị ahụ ndị ji ahụfe anya isi ndị ji ahụfe anya isi bifo ndị ọcha abịa anaghị eme ọpụreshọn n'ala Igbo enweghị ụdị ọgwụ eji agwọ mmadụ ịchọ n'ụwa ị gaghị n'ala Igbo jegori jụọ ndị a na-agwọ ọgwụ na ma nwere ọ ga-akpata nwa ife eji agwọ mmadụ ọgwụkwa nke a na-ekwu n'ọnụ prove onye na tebụl hie lesi onye ahụ na-aya ọgbara jebe ụlọ ọgwụ achọ paracetamol mana ị na dibịa iwu dibia na-aṅụ paracetamol na-ahapụnụ ndị a ọ bụrụ na ị na-arụ ọrụ ị na-arụ ọrụ ị na-akpata mgbọrọgwụ nwanne bịa ka anyị rụọ ndị ọdịnala chọrọ gị kpatara anyị mgbọrọgwụ anyị nwere famasis anyị nwere sayentist ga refin ya anyị nwere infọmeshọn chind ndị mmadụ pipụl ka anyị nidiri infọmeshọn dị adị nke esi eme otu ayọ na ọ dị ihe ayọ na-awụrụ mmiri kedu ụdị ihe anyị chọrọ anyị ji infọmeshọn ihe anyị nidere pepụl pepụl ndị mmadụ ha ji ewetara anyị those things ọ chọrọ ya kwa unu fụrụ agrikọlchọ ọ na-ekwu ekwu a na-eme agrikọlchọ ebidogo otu a e ga-esi eme expand n'ala Igbo niile mana ọ nwayọ nwayọ nwanne anyị ahụhụ na abacha nke anyị ji agba Abiola anyị ahụhụ milonias ihe anyị wee ordinary person ọ bụrụ na anyị wee sere n'elu ego na mfe anya ụba ha na I tell you in six months ana Igbo abarala bekee mana anyị nwere aka anyị mụnụ anyị nwere ụdị ego aha na-akpa afa 11 million dollars of 43 billion dollars ebido na Lagos n'ụlọ mmadụ ka e butere this kind of money Chineke mekwere ndị isi ojii ebere ndị ahụ ndị enwere ọkụ na mmiri o ha enwere ọkụ ha enwere mmiri ebute ụdị ego ana ya dị mmadụ ndị Naijiria agba nkịtị n'ala bekee ka onye ahụ ebutere n'ụlọ aha agba ya ọkụ ozugbo n'ala bekee ụmụ ndị ọcha ụmụaka ndị ọcha agba ụlọ ahụ ọkụ gbaa dị man ọkụ gbaa every onye ọbụla mere asụ egwu damon ha agba ya ọkụ bifo ndị ka na-abịa agbago everywhere ọkụ ndị naijiria ga-afụ ya na-eche ya na facebook ndị ara ha ga-afụ this kind of money ndị enwere ọkụ ndị enwere ọkụ ga-afụ this kind of money na-eche ya na facebook akụghịrị ọ bikos na onye yoruba ọ bikos na onye igbo ọ bikos na onye hausa 43 million million billion ka ego one mmadụ dọsa na ya adị ya tata duo taa ụnụ amaghị onye nwe dị mon ekwubeghị onye nwe dị mon a na-akụghịrị ndị naijiria enweghị ha na-akpọ ha dị dosa ndị naijiria na suffering from catastrophic mentality amaghị ihe na akpa post traumatic amagham syndrome ọ bụ there is a syndrome wrong with 90% of ndị naijiria syndrome fear syndrome through religion church ndị church fear religion ndị church tinyere unu n'ime ọya ji naijiria ti today ndị a ga na abụrụ private jet na-agbagharị n'ihu ya dị unu private jet n'ihu ya dị unu ịnweghị ọkụ ịnweghị mmiri ịnweghị ụzọ o buru nnukwu moto pụta isi ala ji eke arụ isi ya igwe onye a jere abụja ịsa abụ gị buru milions bata onye o jikwa ụkwụ je abụja buru milions bata rụọ manchọn kpochie geeti eti nnukwute geeti ha ka ha ka ihe nwe n'ebe ya nweghị ọkụ nweghị ụzọ nweghị ebe o si aga oribeghị nri ọ pụtakwana isi ya iferi ya baibai na ala bekee onye ahụ agaghị ebi two days I swear na ala bekee onye ifin ndị a ga-eje na dati house Eh, eh, ha na-abụja butuo ya naanị mara mmadụ onye ndị eke ya agbanwu ha butuo ihe aha naanị nke unu ga-anọgo tupu na-ekwu Yoruba ndị Awụsa because ọ bụ the weakness of that psychological mentality the weakness of Awụsa Yoruba and Igbo that is your weakness your weakness Awụsa Yoruba and Igbo that will the problem because enweghị you can never agree with a Yoruba person and Yoruba person can never agree with Awụsa person and Hausa person can never agree with Igbo person that is the weak point that is divide and rule only thing mere ndị nigerian politician criminals and strong ọ bụ that thing then created it purposely ha kere purposely just to keep you down because ha mana ndị igbo mee ya they will crush them yoruba mee they will crush them hausa mee they will crush them but if you do it together they will not crush you but ị gaghị eme ya because e, e divide go with religion and the, and the, and the, and the culture e divide go then go and look biafra map ma ancient biafra map ma ị ga-afụ those things ọ ebe ahụ all of a na ya abụrụzie ndị igbo na ndasana yoruba kọba nonsense gbugbu onwe anyị Apụtara na whole village ama egbuo the whole village na-akọgịrị gbuo the whole village na-akọ nonsense ebe a ihe ahụ ọwụ part ọwụ oh, oh, oh, strategy religion wee strategy ọwụ one ọwụ part of strategy ọwụ ọwụ rule gọọmenti na-enidiri ya then use it and Nigeria were the worst one ejuzuru ha highest dozai ana na-alahụ ụra ị na-achọ hope since a mụrụ gị ka ị nwere hope ntiri nwụọ every almost 80% of ndị Nigeria chụbudere ego amụrụ ya na hope ọnwụ na hope born in hope and die in hope hope ntiri ọnwụ ntiri ọnwụ a na-enwe hope nwanne enwere hope dị ebe a ndị hopu bụ ndị agha ndị wụ hopu gị bụ ndị agha ọ bụ ndị agha na-achị ọchịchị onye nwe ha na-ekwu okwu ya ọ bụghị about hope gaa na amerịka gaa na europe yu see that na onwe ihe na-akpọ hope hụ ya ọwụ ọdịnala we build hope a na build hope a yu you build hope ọ na-ekwu hope hope gịnị ị na-ekpe ekpere gị na-ekpe gịnị ka ị na-ekpe go to france and see ma ndị ọ na-ekpe ekpere ebe ahụ look at the city o nwere ekpere na ekpere go to Spain and see na ekpetara ya na ekpere go to America and see na ọ bụrụ ekpere na mee all practical work do the work these pipo ji unu n'ọrụ forget them ka anyị jekọrọ face ya n'Igbo Igbo anyị mechaa Igbo anyị na ha ekwubezi anaghị esi n'ime victim of life ị mara life if you know life ị mara ihe m na esighị n'elu arị anị ị gaghị Igbo Nigeria dị more than something ma ọ bụ na 2007 ọ ha eruhu tribes ebe ahụ tribes ebe ahụ and ndị ahụ ndị nkịta everybody na-echegharị uche na-etuzugharị na-etuzugharị only these few men gaa na Abuja nọdụ na-eke ego mmanụ hapụ ụnụ na ndị no school no road nothing na-enwe mgbe ị ga-erete nwa ego mmanụ ị ga-eji wee mee Naijiria ị gaghị erete nwa ya na mmanụ neva. ego ị ga-eji abiod Naijiria ị gaghị erete nwa ya na mmanụ ma ha many embassies Naijiria nwere you know kpafọzikwe ndị gọvanọ tan seven states a ga-akwụcha ụgwọ ihe ha niile ọ dị politishan bịa gwa ego mba ọ gaghị awọ ọ gaghị awọ ọ bikos na enwere plan ịkọta abụghị politishan so mewegonu nke ndị politiks bụ n'ebe ahụ ka ndị ọdịnala eme nke ha mana agwara m ụnụ na ọ bụrụ na ya esiri ọdịnala wee nwanne nwoke ebe anyị na-ejo ọkwa ha emoshona na sentiment a mpachara a na-ekwu oh, egbuo ha yo nwanne nke ahụ abụrụ stori ka akụkọ ụnyaahụ akụkọ ụnyaahụ bụ ihe a so onwe ebe eji eje ka chukwu gọzie unu niile ndị bụ ndị ọdịnala chukwu gọzikwe ụmụ igbo kwekwere n'ihe otu kwuru a sị m onye ọbụla nọ ebe ọ nọ ya biko ya na arịrị ya ebezina akwa maka anaghị ebete ya n'akwa ya ekpechikwu na ekpere ekpere bụ ihe arịrịọ ọ na asị letọ spray ka anyị rịọ arịrịọ o chukwu onye gbapụtara anyị na jakramentị nke adịghị n'anya kwa kasị ekwe o nwere egwu a na-agụ a na-asị ke ha na-akọzi ya ka o nwere ka esi agụ egwu ahụ ife nwere ka m ga-enye nna ife nwere ka m ga-enye nna ife nwere ka m ga-enye chineke ma m enweghị ihe were bụ obi m nye ọkwa nwere egwu ndị ụka na-agụ na-ekpezina ọ bara uru ana m agwa gị nke bụ eziokwu ekpere abara ekpere bụ arịrịọ gịnị ka ị na-arịọ gịnị ka ị na-arịọ ị gara na Amerịka ị na-arịọ arịrịọ mgbe ị gara n'Europe narị arịrịọ mgbe na Naijiria ịnọba njọ ịrịọtabeghị arịrịọ n'ala bekee ndị ji ego ọ na-ala Afrịka ọ bụrụ na Chukwu ga-aza gị ekpere ọ na-eri ike ekpere ọ ma Chukwuma na Afrịka dị ahụfụ dị ya Chukwuma na agụụ na-egbu mmadụ so na-emezi na iberibe Chukwu okpuru isi ntị ochirie ọ naghị afụ ụmụazị ahụ na-agụ na-agụ ebe ahụ politishan a nwere ego too much money paakị ya n'ụlọ Chukwu agbagha nkịtị ebe ahụ onye paakịrị damond die ọ ka dịkwa ndụ ọnwụbeghịkwe damond na-ekpere ekpere agbagha nkịtị ị na-ekpe ekpere one day one day this man will give you manna from heaven or what ọ ga-enye gị ọpụ ịgba lọtrị ịgba lọtrị ọ ga-eji enye gị mba na don't stop praying to that nonsense mere gịnị ka Jesus is my husband my father nwunye m nwa ahụ akwụ na Jesus husband adivọs divorce ya nwunye m nwa ahụ asị na Jizọs na-anụ ya adivọs divorce ya ozugbo ejekwuru Jizọs ka ọ nụọ ya nwunye ntara ahụfụkwuo ego n'isi ka ọ sị na Jizọs na-anụ ya ofu mbọta ọtụrụ ime bịa bụ ọsị na ọsị na mọ nsọ atụọ ya ime <tsk> na-akọzi n'ụdị akụkọ aha biko of course ịchọọ ịta apụrụ ị gara enu isi kwara apụrụ ụnụ ekpezina agwara m ụnụ nke bụ eziokwu ọdịnarị wụ for practical work ụnụ ekpezina hapụ na ihe ha na-akọ ndị bụ nsogbu ụnụ for the moment ugodi ndị Naijiria na-achị ọchịchị mana hapụrụ ndị ahụ ka anyị jebegodi dozie ala Igbo ịghọtara ka anyị dozie ala Igbo mụrụ na agụ na ọrụ asọsọ anyị nwa ọrụ a bụ onye ọbụla ka o ruoro adị ọ n'ala igbo na vileji ka anyị na-ejekwa anyị na-ekweje na tan anyị ga-enwe ọfiisi anyị na taanụ maka na ndị igbo nwezi ndị bịara vileji na taanụ ka ha nọzi anyị ga-enwe ọfiisi anyị na taanụ mana ọrụ ga-adị na vileji ka a ga-eje bikos anyị ga-apụ apụ ị ga put an old wine into a new bottle ị gaghị eputu nwu old wine into a new bottle ebe anyị ga-aje na bụ vileji ebe ahụ anyị e mere abandon those empty lands ebe anyị ga target ebe ahụ ka anyị ga ebe ọ bụla anyị kọrọ ugbo factory ebe ahụ anyị jee ebe ahụ arụọ the factory there anyị finish with the factory anyị bupụtazire ndị siti ha ribe ị ga-afụ very soon ha ga-abịa chọrọ anyị bịa n'ime ọhịa don't worry they will come there and look for us anyị ga-emezi ndị ochi ha bụrụ ndị nche ka a marazie ka anyị si abịazi dị ochi ebe ọ bụla anyị nwere ihe anyị ga-enwe ndị nche ndị nche ahụ ga-abụ ndị vileji ahụ ndị ahụ na vileji ndị anọ nkịtị na vileji ahụ anyị ga-eji ha mee ndị nche nye ha yunifọm nye ha infọmeshọn ka esi e protect na those things ha dịzie marazie ka ndị ndị ochie ga-esi abịara vileji vileji ị mana enweghị mmadụ bie so ndị ochie ha abịa nwe ebe a ihe ndị ochie ebe na siti eme ha gbafuo ha gbafuo ị ga-apụ sọsọ ebe ahụ ụzọ aha dị ebe ahụ mgbe anyị nwarụrụ ya anyị rụchara ụzọ ahụ dị ya so ndị na vileji ahụ na-eche nche ndị ochie agaghị agbanwe ebe ahụ ruo ebe ahụ ndị nche ahụ ga-ejide ha adị ndị nche ahụ ji egbe so bifo ha agbacha ihe aha niile nsogbu aba ha so ụnụ atụ egwu anyị nwere atụmatụ anyị maka anyị ga-esi eme ya so mbara anyị ga-apụ apụ pụọ apụ tinye ndị nche ndị from that village uche enwego uh, ndị kwere anyị nkwa efe anị everywhere a na-ekwe anyị nkwa anị naka ulo ndan na ọ ga-adị mma ndị Igbo ga-adịrịrị mma as long as n'ọdịnala apụtago hapụ ndị na-atụ ụjọ ọ bụrụ ihe nzu ọ ihe na-eje anyị na achị ije n'ọnwa ndị ụka ọ bụrụ ihe nzu ndị ọdịnala ọ bụrụkwa na ihe ndị ụka enwere anyị ji infọmeshọn bịa ma nke ochie ma nke ọfụrụ ancient and modern ihe anyị chọrọ bụ a decent society for everybody ma dik ma harị ma onye ikwu ma onye nta ma onye nwaanyị ma okenye ma nwata ọdozi alụkwụsị kwụsị ha chịrị anyị dezie ya ọfụma dezie ya ọfụma divin tinye glass haụs sef tinye glass alụkwụsị kwụsị etinye glass debere ya onwe ya ọnọrọ onwe ya ọnọrọ onwe ya inwe kandụl ijedebe inwe flawa ijedebe inwe aha nwa agbụghọ ụka ebe ha erie gị iwu flawa kandụl highest because ọ chere ancient shrine ka ọ bụ is agaghị emebie maka were nke chukwu nye chukwu were nke siza nye siza rapụ ya ebe ahụ ọfụ nna aka ha debe ha dezie ha ọfụma kwanyere ha ugwu ruoro ha na anyị abụghị anụta agbọghọ agadi si m udo dịkwara unu ka chukwu gọzie unu